ekene m ụnụ ụmụ ibe ndị ndozi ọdịnala nwanne ụnụ nwoke nọ nso ekene ụnụ a sị na ọ ga-adịrụ na mmadụ ụbọchị nke taa na anyị nwa bụ ndị ndozi ọdịnala igbo ndị agha kwere n'ihe otu kwuru ndị agha bịara nụsị na anyị ga-emepe ụmụnne anyị anya na anyị ga-eme ka ụmụnne anyị fụkwa ụzọ ọzọ ọkwa ọzọ na jizọs kraịst mere onye isi ọfụ ụzọ ọhịa ka a na-ekwu maka ya enweghị onye onweghị onye kpụrụ isi o mere ọfụ ụzọ ee eh, lazarọs bụ alegori ịghọtago lazarọs bụ alegori ihe ọ na-achọ ịgwa ụnụ na o mere lazarọs o si n'ọnwụ kunie bụ ndị anwụrụ anwụ bikos otu a ndị mmadụ si eme na ọkụ bọlbụ nwụrụ anwụ bụ bọlbụ nwụrụ anwụ nwere ike ị na-afụka dị bọbụ ihe afụ dị bọọbụ anya bọtụ dị bọbụ naghị enwe ọkụ ịgba ihe ọsị gị ọ nwụrụ anwụ ịghọta ọnya ka ọ sị na o mere latrọs si n'ọnwụ kunye mee onye isi ọfụ ụzọ onye isi o mere ọfụ ụzọ bụ otu anụnwe ụnụ nọ ụnụ anaghị afụ ụzọ so anyị mụ na ụnụ afụ ụzọ onye ha na-ekwu maka enweghị onye nwụrụ anwụ ọka ndị ụka nọ n'afrịka chekwa na na enwere nwa mma na emere okunye n'ọnwụ tụọ ịfụzie ha ha na-asị a ga-eme mmadụ okunye n'ọnwụ were na-eme kọmpetishọn na a na-achọ ka onye ga-ebini n'ọnwụ mana ọ bụghị ụta ha ka ọ dị ụmụ ibe anyị ga-ekenegoro ekeke ori kene afọ kene nkwụ kene ndị mpụ kene ndị ọkpụ na ndị ekene anyị nwabụ ndị ndozi ọdịnala Igbo ndị agha bụ ndị kwere n'ihe otu kwuru ụmụ ibe a sị m na ọ ga-adịrị ụnụ na mma ya abịago bụ na ya abịago ọ bụrụ na ikweghị ta ikwere echi ya ọ ga-eri gị only time iwu ikwe ị ga-ekwe ikwe ikweghị n'izu ikwe n'ọnwa ịghọtago nwanne ya dịkwara gị na mma anyị na-afụ aka ọrụ ụnụ ikweghị n'izu ikwe n'ọnwa ịmana ọnwụ na ibiri n'ụlọ enu ibiri n'ụlọ enu irisia steepụ n'anya ntọọnụ ọbak na edi steepụ anya first one before you the second one na the first one aha anya before you the second one so ka ọ doo gị anya na you will later get here ịghọtara this is process of life ị nwere ike isi na ndị ndozi ọdịnala bụ anụ ọhịa ha bụ idiot ha bụ useless don't worry <laughs> jos enyere gị taịmụ mgbe ọ bụla igwe nne once irughara oge ịgafee ya ị ga-erutekwe here you must pass this road because onye ọbụla na-arị arị must pass step stay in my staircase na staircase anya ị ga-afụ na enwere ka ọ dị ụta ụta ụta ụta so irutebeghị steepụ anya ya irute ga-erute steepụ a you must pass the here e nwere mgbe ị ga-eme oruo these ị na-eme today na-asị na ọ gị mere ụdị iberibe you see it cheki nwanne nwere mbụ m na-aga ụka most of you na na-asị ụka a ga-egbu a ga-ata ụka ụ nonsense chee na ị nwere mgbe ịnọ n'ụlọ ụka ha na-acha ụtụ Jesus is Lord every day e nwere mgbe ị na-acha ụtụ Jesus is Lord every by day today now ekwuzie maka ụka ị na-aba na dịsie dem brainwash us dem fool us dem do this dem do that chefuo na e nwere mgbe ịwụ bụ even pastor sef you are butching ndị ahụ pastọ n'ụlọ ụka na-asị gịnị na jizọs na-abịa ọzọ but today today my brother ọhụụ nwa bụzi si na na chọọchị wụ nọnsensị o gwuru anyị wayo o mere anyị pọpị that means this road we are today you will get it you will get you will must get here because the road to paradise enweghị ụzọ ọzọ you got to go because fundamental is Igbo ọhịa anyị na-ekwu maka ya and as long as na ịbụ onye igbo ikwe gị n'ụzọ ikwe n'ọnwa because ọsọ ofu ụzọ ka esi eje n'igwe the only progress on this life is education and the profession the only freedom the only freedom on this earth physical freedom ka na-ekwu physical freedom on this earth bụ education and profession nothing more nothing else because education will give you the sense and the ability to overcome obstacles ability to create a decent environment ability to learn ability to do everything education we do then profession will make sure that you will hang agụ agara that is two things which igbo people guarantees you that is why ndị igbo ji eje ọmụgwọ that is why ndị igbo ji eku nwa that is why ndị igbo ji agba odibo that is why ndị igbo ji azụ ahịa but unu amaghị how these things are coupled and combined to make an economy ọ bụ ndị ndozi ọdịnala maka esi wee kọpụlụwa ya to create an economy because economy have to create them. Kita now nwa bekee <laughs> si na e nwere too much retailers they shut down every retail shop only their shop bụ ihe na-ere ahịa they control the market onye chi ugewu na-eso ha nwa decide who will open and who will not because I agbara m gị before na gọọmenti bụ ahịa ka akpọsara isi m n'ọbasị kịta now they will decide who sell go everywhere in western world all the whole retail shop is been shut down all the whole retail shop sọsọ ha nwa na-ere big market only themselves ha ga-agwa gị you must buy buy ihe a na-ekpuchi imi <laughs> the same people gwara gị na na onye bụ ọya because that thing unu na-ekpuchi unu na-eji ekpuchi imi mara amara na this disease asị ọwa onye metụ aka na ọ naghị esi n'ikuku aga ọkwa ihe ha kwuru den say ọ bụ mụnwa all of a they oblige you to kpuchi elu imi that means they have ha niile most of them hapụrụ ihe ndị na-arụ akpa ụkwụ rụbaziri ihe eji ekpuchi ime nna nwanne bi enyeghị ha nwere ike si gịrị otu ụmụ nzu ọ ga-alast ha ga kaleti go ego na ha ga emeke from ihe a eji ekpuchi ime for that two months because everybody buy that thing ha sị you must buy ịpụ outside you must buy it onye ọbụla na-ego because a gwara gị na ọ bụ na igoghị nwụọ nna nwanne ọkwa dis the same people gwara gị sị gị na this ọya bụ imetụ ikwe mmadụ n'aka ọ sị gị hand glove he produce bụ hand glove ị na-eproduce nwanne since anyị pere mpe my father told me that mgbe ọbụla m pụrụ outside mbata m kwụ aka m my father gwara mgbe ọbụla m pụrụ outside mbata m kwụ aka m so <laughs> what is new gịnị dị new ebe a i don't understand what is new ịghọtago nwere ihe dị new n'ihe a na-eme a sị gị kpuchie imi gị kpuchie imi gị nwanne mara amara na datin unu na-eji ekpuchi ime mmadụ nwe ya somebody produce them and the, money all the whole thing you buy in datin onye ahụ nwe the company aha we make it so ndị n'ọchị ndị na-akwa ndị ọzọ na-ebe akwa onye kpuru isi n'ebe na ya fụrụ ụzọ ma ncha onye fụrụ ụzọ n'ebe na ya afụzie n'anya ịghọtara so everything n'ụwa somebody must gain from it since a na-eme short short short short ka onye who is losing who is gaining the ordinary man has been shot out of business the big market continue selling all the big market plen na-agba n'elu kịta bụ only their plane only ship na-agba na mmiri wudi only their ship iburu chip gị ga na mmiri ahụ ndị ahụ ya chip gị azụ mana chip nke ha na-abịa buru ngwa ahịa ha obi that is ya ihe ọ na-achọ gị bụ na a na-enwe obodo enwe enwere ndị ihe onu na-awụgharị today o nwere ndị created this environment as their own company ịghọtago that's why nji wekwa gị na uh, as long as you follow somebody tetis you will end up being useless because nwanne ị na-ajebe ozu ozu ị na-amaghị ebe esi wee nie ije na-abụ ya na-abụ ya ị ga-esi isi n'ụkwụ isi n'isi isi ebe abọkọta bọkọta ozu oge isi ebe taa ọwụ coronavirus nwanne echi ọ ga-awụ something else Chinamo gwara gị this thing will always happen this nothing new here it will always happen. Look at nwa bekee eh, this man Russian man Putin from nwa bekee is west. Ọ oh, sị <laughs> the problem na Africa ahụ because na ndị ọcha look at the quote ọ bụrụ because na ndị ọcha wanted to extract Africa no because the Africans believe that they they are god africans believe that europeans are god onye gị reason why ọ sị gị they worship they worship our image as god see ọ dị ebe ahụ ọwa asị ụnụ anaghị awọchip jesus christ Osi sị they worship in mecca ụnụ anaghị awọchip mohammed from arab ị naghị aga europe when you are sick to treat yourself your politicians ị naghị eme import all the thing you, you, you use you consume you import them if you want to develop this is the commonest thing you have to start from not wear you, you these people all ha nwe all those large companies you go you gaha compete with them imf united nations icc then set this security apparatus so that to control all those small small scales simple so gịnwa na onwe gị na art ninja ọ dịghị m ka ị ghọtara ọ gwara onye ya ihe bikos only bụrụ na ọwụ oli mgbe oke this man na ọkwa nwere onye nwụrụ na onye politician nwụrụ eburu gaa na vileji e nwere ike da man since 20 years ọtụbeghị okwu na vileji ahụ that that government man enwere ike since 20 years that man has never been in that village now ọnwụgo na eburu ya gaba na vileji ya gaka na ya na. most of us most of us na-atụ egwu go our village now we are alive a na-atụ egwu ọnwụ to go to their village but when they die they will bury them in their village so if you if you die you you will not die no more <laughs> so now you can go to your village and rest in peace do you think that you will rest in peace in that place your hichere mgbe ị dị ndụ ka ị na-atụ egwu nwanne <laughs> onye ọbụla dị ndụ sọsọ ihe na-eche bụ ọnwụ so you don't have to put fear of death in front of your life nwanne nke ga na if you try it you are gone forever ị gaghị etinyenwu fear of death in front because you as long as you are alive only thing na-eche gị bụ ọnwụ so remove the fear leave ihe chi fotoro ya were njikwa ndị mmadụ always don't ever speak about somebody's death. because ịmara ihe echi ga-abụ ịmara ihe echi ga-abụ nweghị onye ma ebe ọ dịrị ya mbosi ekere mmadụ ka ekere ihe ọ ga-abụ mbosi ekere mmadụ ka ekere ihe ọ ga-abụ nwanne ijos ihe ị na-eme bụ because otu isi aga n'ụwa na you are just inside car na-aga ị na-aga Lagos anything ga happen but there is precaution ịpụtasị gị enwere pothole like na na western world amaghị m africa ha na ha egosi mmadụ pothole that's why e ji anwanwe ike a na enwere bending corner in 20 meter here from here so reduce your speed to 80 km or to 60 km so that ị gaghị aga manye n'ime ọhịa a na-akpa precautions if you take these measures ndụ ga-eto ogologo a sị na a na-akwa mma a na-akwa mma ndụ nwamkpịa na-eto ogologo onye ọbụla mana a ga-anwụ anwụ pọtọ wụzighị nke anọkọta nnọọ pọtụholu mmadụ eburu moto makpuru na pọtụholu naijiria ụzọ adịghị mma ịgbakọta n'ụzọ ịhụ ka trela paakịrị n'okoroto bini expressway without light without anything mana ị ga-afụnụ mmadụ ọ na-agba 160 200 na dis road adịghị mma pothole everywhere mgbadozie n'anya trela na paakị n'ụzọ without light nwanne nye ndụ gị aka nọ hepụ life ụzọ adịrọ mma ijigodi 2 days ruo Lagos nsogbu adịghị onwe gị na ji okwu ọnwụ na iji ego na ọ dị gị ọsịsọ bara plen plen nwa na ọkwa nke agba ekpere chi plen nwa na sekọnd hand ndị Europe ji rijet re rijet ọhịa a na-eburu n'Africa asị plen so ọ agba ekpere chi mana onye na-azọ onwe ya chukwu na-azọ ya ịghọtago sọ ọ ka mma ka mmadụ jiri aka ya duo onwe ya ndụmọdụ n'obodo adịrọ mma oke na dis man kwuru okwu a na-ekpe mgbe ekwugwere m agwara m ụnụ nwanne life bụ package ndị igbo si gị na ụwa bụ abịa marakodi amara and afia nwere rules and regulation of merchant mara distance Ndị kwewere ndị a na-akpọ ndị igbo ancestors onye ọbụla kwuru nọnsensị maka disi nkarị arịa bịa ụra ezigbo ụra olesi meruhu m nso ụra kwewere nwa gị nke chara ọkụ nwanne difo nwa bekee azụba abịa ndị igbo azụba na abịa ndị igbo anaghị anọkọtaba ime ahịa no enwere ihe ndị igbo na-akpọ ịgba bọị mana ụnụ m itiri bọị mgbe bọị mebigoro emebi mgbe bọị mebiri emebi ka ụnụ m itiri bọị ma ọtụtụ n'ime anyị na-anụ maka iku nwa mgbe iku nwa dị kọrọpt ka ụnụ matara iku nwa enwere ihe ndị igbo na-akpọ ine ọmụgwọ mgbe ine ọmụgwọ dị kọrọpt ka ụnụ matara ya mana today most of us amakwara ihe ọ bụ anyway most of us amara all those things ihe ọ bụ now mgbe ndị mmadụ na-eje agba bọị unu na-eme agreement with your oga ekwema ime agreement esi abụsị oga ga ọga ga-edu oge bidoro gị ahịa make stand even though na the, the, the instructions of this deal o nwere something dị beyond it ọ bụghị jos agbara bọị esetụrụ ụnụ oh e nwere some other things dị beyond ndị mmadụ na most of us na-amaghị mana today all those things eh, we are destroyed but oh, amadioha nyekwara anyị the information sikwa anyị nekwa otu esi wee mee na mbụ anyị mekwa ya otu a na ọ ga-adịkwa mma na otu a ka esi eme n'ụwa ka esi eme ya n'igwe so ihe mere ndị be anyị most of our people ige ntị na like eh, early 2000 or early early 80s early 80s to 90s enwere ndị Igbo kpatara ego ịghọtago now to ịga kalkuleti eti aha to 2020 ịma na 90 percent of them ego ha agwụgwọ ịghọtara ihe na ịga na western world ya ị ga-ahụ na ndị nwere company a ga-asị gị this company started 1900 nke ọzọ started 1918 nke ọzọ started 1916 nke ọzọ started 1814 companies 1814 1500 1600 1800 ordinary ekenere ichukwu ekenere ichukwu erubeghị how many years ekenere ichukwu dị the, company dị is chukwu transport ibe eto all those companies ibe eto two generation now or three I don't know but ihe m na-achọ ịgwa gị bụ na nwanne ihe anyị bịara bụ ka anyị kụọ ọgaranya so that if you die your children will continue ebe ị kwụsịrị ọ ka anyị kụọrọ gị dị ọgaranya akụọrọ gị akụọrọ so that ị nwụọ ụmụ gị and I continue to nurture them let them know what life is all about so that ka a ghara ịwụ son ndị a niile nọ na politics nna ha ji ego go and check them drug abuse 99% of them drug abuse ndị a niile nna ha bụ na Nigeria na-ebugharị ego 99% of them wụ junkies votu to Europe Africa ndị si ndị a ndị a na-ebugharị dollars because nwanne ọhụrụ jos ị na-achị mmadụ waka aka ekpe a na-achị gị ọkwa nwa aka ị na-akpara ego ahụ kparịa dị ego Ha many of Nigerian politicians ga ụmụ ha na politics na Nigeria Ha many of them ị na-ajụkwa ebe ụmụ ha nọ where are their children ha na-agụ akwụkwọ n'obodo oyibo kedu their condition kedu conditions ha na-ezoro unu ezoro ha na-agụ unu why na ụmụ ha anaghị abịa nọchi anya ha na politiks na why ebe ọ bụ na detin na-atọ ụtọ why and edebere e, e ha ego na europe na ka ha na-eri ọkwa ya jes edechara ha ego let them eat money nwanne <laughs> mgbe ndị igbo enwere ihe ndị igbo na-akọ enwere mgbe n'igbo n'igbo e enwere ihe ndị igbo na-akpọ ntọ ala <laughs> ọwụ na ndị mmadụ ihe na-esiri gị ike n'ala igbo na-esiri gị ike ịma ihe na-eme ihe na-eme isi ka ije tọọ ntọala ọkwa ya ebee ka ị na-eje na nke dibịa oke iruo na nke dibịa dibịa bịa gị ka ọ gbaa afa kwa eziokwu ya bụ eziokwu eziokwu so ọ gbasịa afa ọ sị gị nekwe nekwe nekwe nekwe oke the question wee bụrụzie ọ bụrụ na ị tọghị atọ kedu ihe ị na-eje tọpe ọ bụrụ na ha ihe akpụ gịnị ka ị na-eje tọpe ọnwụ na ihe eriri ekechi ihe eriri ekechi gịnị ka ị na-eji ịtọpe ị na eji ịtọ ntọala ntọ bụ ịtọpe ihe ọ ikechi ihe that means ị tọrọ atọ ya mere iji wetebe moto gị tọrọ atọ ekpọwa na onye gwara gị moto aka na Dibia bụ ihe na-akwa moto aka onye na-akwa moto aka epuchu ya aka ịghọtago so di moto gị tọrọ atọ ị chọọ ka ije dibia ka ọ kwara gị kwapụtara gị mota pọtọpọtọ moto gị tọrọ pọtọpọtọ kee ihe ijere ịchọrọ pọtọpọtọ moto gị wee tọ nsogbu adịghị mana dibia na-agwazi gị sị gị ọ pọtọpọtọ mere moto gị ji wee tọ don't go pụta na pọtọpọtọ aha si ụzọ ebe a ụzọ ebe a ezigbo ụzọ pọtọpọtọ adịghị ya pọtọpọtọ adịghị ebe a si ebe a isikwa ebe a ị ka ya atọkwa na the next road because pọtọpọtọ ka nọkwa na the next road pọtọpọtọ juru ebe ahụ isi ebe ahụ isi wee ajara ede agbara latrat ebe ahụ so mgbe ọbụla mmiri zoro moto gị atọ ịghọtara so ebe ahụ isi moto gị atọ always ọ ga-atọ moto gị a na-atọgosi nzi ịkụcha ịgbasịa mbọ gbasịa mba asị ndị Igbo ofu ihe esi ebe o si bukọrọ dị home mbọ niile ịgbara gbara pịa nye ala ọ dịka unu ebidokwara n'isi mkpụwa n'isi onye a gwara na Igbo so wee bido Naijiria today ọ gaghị ebelive o nwere ike nwa amụrụ na keji ama ha nwa amụrụ na keji ịgwa ya dịtị na ọgbọ iko ọ gaghị ebelive ya nwa a mụrụ today ndị indomi generation ọ gaghị ebelive na enwere mgbe igbo bụ ministers mgbe igbo bụ gọvanọs mgbe igbo bụ gọọmenti na naijiria ọ gaghị ebelive ya n'ọgụ eziokwu ndị indomi enweghị ike ibelive ya na o nwere mgbe ana igbo nwere tren tren na-agba agba na enwere mgbe na my village enwere telefonu land na my village pọmpụ na-agba na vileji anyị moto dosbin na-abịa ekporo ahịhịa na vileji anyị na vileji anyị moto dosbin moto ice cream tatịntịrantan tatịntịrantan tantintan tantintan tịrịntan tịrịrịntan ụnụ amachabugo moto ice cream ọ na-abịa ha n'ozugbo onye ọbụla na-agba mma ya enyeghị anyị 50 kobo ọ na-agba ka anyị jegoro ice cream ahụ tatịntịrantan edukeshọn wu naanị Igbo graduate go enweghị eni famili na-enweghị nke alagụ. simenti nna eji ọrụ na-achọ ka achụpụ anyị n'ala Igbo eji ọrụ ọrụ wọkụ na-achọ ka achụpụ anyị n'ala Igbo ụdị ọrụ nwanne go anyị investigate enwere ike this generation amaghị ya kedu ihe mere nụ that what happened ka ihe mere ọ gwa na Nigeria ka ihe a mere what happened ka ihe mere those things ọnya bụ atị gị mee research isi m mba go and investigate isi m nọ just na-eme out of just na-eme something out nwanne scientist science means study of nature all of you are jumping up and down you want science I'm telling you about science so ihe na-agwa ụnụ about scientific measure you want to follow zigzag na-enwere isi nwanne you must study something before you apply measure so must you must study something to apply measure you gaghị just ma apply measure without studying it that means you marry ihe that is why putin from russia ji wee na-ekwu ụdị okwu a o nwere ike dịsa okwu o metụghị gị n'obi o metụrụ m nwa n'obi o wutere m dịka ọzọ ihe m na-ekwu every day by day ihe a bụ ihe m na-agwa ndị be anyị every blessed day ị na ekperechi onye ọzọ lekat onye ị na ekperechie na ihe ọ na-agwa gị putin nwa bekee onye dị proud na-ekpere chie na ihe ọ gwara gị that if you ever pray for his god na you will always be below him said not me ọ na-ajụzi gị ebe bido ịnwụọ emie gị na village unu how do you develop a cemetery ka ekwere ị nwere ego itinye na foreign bank because you don't believe that na Africa the capable of keeping money for you mba because inside you in the vacuum ị nwere faith because that's why na-agụ maka Amadioha ị maghị na Amadioha bụ faith nweghị faith because okwukwe ahụ ị kwere na that nwa bekee belief ọ bụrụ okwukwe ọ bụrụ okwukwe because why okwukwe bụ agreement kedu agreement which agreement this is, the agreement of western religion ke agreement ya kedu agreement ya what is that ke ihe ọ na-agwa ụnụ what is the fundamental value of that moral belief what is the fundamental value ndị igbo gwara gị sị gị okay let me show you kedu ebe this let me go to our akwụkwọ anyị ok okay n'anya now nke ndị igbo according to nke ndị igbo because amara m nke ndị bekee ndebe anyị na-ebe akwa according to dibia ihe a dibia chapter 1 ndebe anyị na-ebe akwa si agụụ egbuo ha otie ha ọnwụ ha ọta ha na-enweghị ihe na-ememe na-agaga na famịlị ha ihe ọbụla kpọchiri akpọchi na ha dị ha dị ise dị iri enweghị na-aga aga o wezigara tọọ ntọala dibia chapter 1 o wee ruo na nke dibia ọ na-eti dibia enweghị ihe na-agaga na famịlị anyị na ihe ọbụla akpọchiri aka enweghị ihe ọbụla na ha dị 10 20 enweghị onye na-aga n'ihu kwube kwube kwuchie ya kwuchie ihe niile na-eme ya ịma ihe dibịa gwara ya emepe dibịa chapta 2 ebe edere kwụba aka gị ọtọ echekisie ihe niile dị na kwụba aka gị ọtọ onye anụnwa na-ekwu okwu a onweghị egzam ọ pasịrị di ya dibịa chapta 3 ezi omume <laughs> agụsịarị ezi omume second onweghị ọ pasịrị n'ime ọ daa ya anọ dibia chapta 4 izu ori agụọrị oche na izu ori bụ only chọtọ amrọba mba agụsịa ihe ndị n'izu ori onweghị nke ọ pasịrị dibia chapta 5 amụma ụgha ama ụgha asị ịgba ama ụgha asị to preach about hate agụsịara ihe niile dị n'ime ya onweghị nke ọ pasịrị aga na nke isii ịfụnanya dibia chapter 6 agụsịara ihe niile dị n'ime onwe nke ọ pasịrị dibia wee sị ya nwanne ka ekwena ihe ị na-akọ ebe ọ bụ na iwu nna gị desara gị ka ị dara ya bikos ụnụ amaghị na tren trak nwere nọmba ịhụ na tren trak ahụ nwere nọmba nọmba nọmba nọmba nọmba nọmba so for train a to stand on this track moving enwere iwepụ one those things nọ ebe ahụ iwepụ one train ahụ ada from dem. were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume valentine o ma ọ bụ n'ekeresimesi o ụbọchị ndị nne ụbọchị ndị nna ma ọ n'ụbọchị ncheta ọmụmụ Ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee, ọla ndị anyị nwere na Ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke. Ee, E nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adị gị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi anyị mana ọbụghị onye ọbụla nwere iru ụtọ anyị mana ọbụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọhụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na olaobi.com tren ịma tren toro ogologo so for the train to maintain on the line enwere measurement enidri exact measurement once you change that measurement of that train tren ahụ esi n'elu ebe ahụ daa bikos ten buru ibu mkpụrụ iwe ahụ pere mpe so ị kwesịrị ịdị very very careful so that ị gaghị esi na tren ahụ wee daa so ihe ị dara ada bụ tren nke ịwụ ịda ada merụsị ya ahụ ọ ahụ ahụ ị merụrụ na na-afụ gị ụfụ ahụ iwe na complain but ihe a na-agwa gị bụ you must go back to the track so that ị gaghazi bikos ọ bụrụ na ọ bụghị ya ị ka nọkwara merụrụ moto na-aga moto ga na-apịa gị moto nke apịa gị ọ pịara gị moto nke a. moto nke a gị ọ pịara gị moto nke a moto nke a gị otu agaghị esi gị pịagide gị ntere nwụọ nke ahụ aga na nwere ike na nwere egwu destin eche na egwuregwu if this man says it Putin onye Putin gwa ihe ọ gwara gị diewu indirectly tell you these things you don't believe in yourself because ihe m na-ekwu na ị gasị na ọ dịghị Nigerian that yes that means you don't believe in yourself ihe okwu ahụ nkwụsị nkwụsie destin na-ese ọ dịghị pọsịbụl is impossible nọmba 1 ihe a nkwuti mkpụrụ o mere nọmba 2 disi iwu ezi omume akpọmasị izu ori kwụba aka gị ọtọ ị gaghị eme Putin tiri enweghị law to guide yourself inweghị e guideline ọ guideline ka m na-agwa gị ihe that move the train enweghị ihe but m na-agwa gị ya you refuse it Putin gwara gị ya na ekpebere chi ọzọ nsị ga dị ọha esi m mba ọ jizọs putin gwa gị na for you to pray for jesus that means enweghị ebe ị na-eje because you will take him like god nsị unu na with this thing anyị na-eme anyị ga-get nwu to a place of united our professionals ịghọtara because anyị nwere ya enwe ebe ọ dị ebe a ịghọtara ọ dị hie all these things na-agwa ụnụ only thing bụ na anyị agaghị eburu our secret bụ ya na public but there is a way to combine every single human being na Igbo there is a way now n'ime ndị ndozi ọdịnala ya ihe mere anyị ji si otu anyị si esi na trak ka ọ once ị na trak everything mebie now onye ọbụla n'ala Igbo nwere ndozi ọdịnala I say it every day the principle bụ na enwere 12 professions inside this life inside ndozi ọdịnala inside life itself ọ dị 12 these professions oh, nke nwa na onwe gị must be one of them you don't need to be a professional enwere seven professionals nwee five unprofessionals so these professionals ọ bụ ụnụ nwa bikwe die o nwere ndị ga na-akọpụta akọpụta nwee ndị ga na-ere ere ịghọtago ihe ị na-edere to combine this ndị a na-ere because unu amaghị o market ị nọ na facebook everyday do you know that that facebook the owner one server ka ọ na-eji abanye ebe but thousands of you millions even millions of you na-aba na that facebook everyday but ị mana the owner wụ only one server ka ọ na-eji aba na that millions of house unu na-eji aba so all di easy to connect our people at least 80 percent of them so that nwatakịrị na-ebinite their zone ọ na-ebinite ha ana once oru ghara ịma ihe that their zone we take the person to this professional education ndị ndozi ọdịnala na-ekwu maka ya ga-eme establish ịghọtago so this person gosi akwụkwọ a obodo ọrụ ozugbo ozugbo because ọrụ adịgo na-eche ya otu a ọ cycle ga na-agba cycle ga na-agba cycle gọga na-agba nwanne discourage all this ndụ unu na-ebi abụrụ ndụ nwanne nna abụghị eziokwu ọ bụghị iwu bụ nwere ike mmadụ nwere ike ọ nọghọ na Igbo nwere ike ọ nọ Lagos ọ nọ Abuja but ọ nwere investment n'Igbo land but how inye nwanne gị ka o mere nwanne gị ere eri ego because ọ maha nwanne gị don't know about commerce ọ gaghị eme nwunye but ọ bụrụ na ime ya under organization ma ihe a na-eme operation we do it e just like a government ọ bụ na gọọmenti ahụ hama ha ihe a na-akọ they can never ever flourish that is why nigerian government or most african government don flourish because the people in power they are fortunate people who came after the war all because of how politicians naanị igbo ndị na-achị ọchị naanị igbo technocrats you can never ever smell the position of power without being a technocrat so that's why everybody is everybody chọrọ iwe technocrat so that ka take a position in, in power ọ bụrụ na ị a history ị gaghị ahụhụ a politician na Igbo mgbe ndị ochie because ụmụ mana enwere e nwere ụmụnna you know it because before you get to council of elders ị ga-awụnụ somebody because o nwere ihe ụnụ na-akpọ ọkpara ọkpara gịnị ọkpara bụ doctor ịghọtago ọkpara ara ara otu kio ọwụ onye isi na-adịghị mma ọwụghị sọs niile dị na dosbin bikos ọl datin wu jizọs onye jizọs jizọs wee dọkịta dat is wod wesị na o mere mirakụl o mere onye ngwọrọ o jee ije onye ọ na-ajụ wụ dọkịta ihe omini wụ dọkịta so na ọnụ igbo ọkpa ara ọkpa ara ịghọta ọkpa ara bụ onye na-agwọ ara onye na-agwọ ndị ndị ndị ndị the mind adịghị stebụl ịghọtago njọkụ ihe njọkụ reprezentịrị bikos njọkụ mgbe a na-eme njọkụ bụ mgbe a na-eri ji ịghọtakwa ife ji ọkụ is because ji symbolizes virus salt water ihe na-agbaka agbaka acid so ọkụ ahụ a gbara ji ahụ bụ ka egbuo di acid so is a doctor in, in, in, in actual sense ọ doctor ka na-ekwu maka ya but duto na languages bụ bụ hidden secret ịghọtara language bụ secret ịghọtara so people don't use their language anyhow ihe na-agwụ na ebe a bụ koodu just breaking the code because of our people isi adịrọ ha mma igbere ha gbagha nkịtị ha efu ọhịa so ị ga-agwa ha something make sense ka ha nwee ma ma uche ha ọ ga-apụta ịghọtara so ọwụhụ oh, jos that's why na ala igbo eji nwee ụmụ ụmụnna nwee ụmụ ọkpara nwee ụmụada so for you to be member of ụmụ ọkpara you must be a doctor mana nkịta ụzụ onye si ahụ first born nwanne enweghị uru ịbara ọwụ na anyị e were diọkpara ndị igbo si na onye ji kwa ọwụhụ diọkpara gburu na ya so ọwụzie na because of na nna because diọkpara dị iche from ụmụọkpara ụmụọkpara bụ nwoke ọbụla make to that position of ihe e kwuru ihe e requestịrị that place a doctor ka e requestịrị ọ bụghị first son first son wụ di di di ọkpara ọwụ ọkpara ịghọtago so di ahụ etiri ebe ahụ ebe e go differences but iwere ọkpara ga tinye na position of power because na bụ ọkpara ọkwa nna onye iberibe na onye iberibe nkọ <laughs> eh? so na ndị azị anyị ndị igbo ji wee sị gị Igbo na-enwe eze Na Igbo na-enwe eze bikos igbo anaghị enwe life monarchy enweghị eze wụ life monarchy onye na-anaghị enwe eze onye eze na-anaghị adada igbo na-efopụ eze mgbe ọbụla eze gị dara ipute efo eze siri ike so ọ bụrụ na igbo anaghị enwe eze Dat means igbo have like life monarchy no igbo na-enwe eze E, eze eze na esi gị ike ọ dapụ ọnwụ awa lida na-anaghị eme ọfụma akpapụ ya ebe ahụ tinye eze siri ike ọ ihe ọ na achị gwa gị datịrị but due to na corruption abịago ndị mmadụ eyuzuzie corruption wee na-ebi ndụ a sị na ihe ọjọọ gba afọ ọghọ omenala igbo enwe eze igbo enwe eze igbo enwe eze eze gịnị gwa gịnị wụzikwa na eze na ọnwụ na igbo enwe eze gịnị bụ eze ịma na eze bụ eze igbo ọbụrụ na ọwụ ha asịghị na igbo enweghị eze ọwụ ihe a na-ekwu maka ya n'igbo na-enwe eze n'igbo na-enwe eze ịghọta ọ dịkakwa nke a na-asịkwa na na-asị nkịta tago ọkpụkpọ nkịta ya n'onu mba ọ nke ịtọ atọgo ọkpụkpụ anya abago n'ọrụ n'oru nkịta tọgọ ọkpụkpụ anya baa na n'oru nkịta tọgọ ọkpụkpụ anya baa na n'oru ndị mmadụ asị ọnwụ nkịta atago ọkpụkpụ anya bara ya n'oru <laughs> nna ndị egbuke mmadụ ihe ọ sị na nkịta ata na ọkpụ anyabara n'onu nna kedu uru distin nwere ike ịbara mmadụ na nkịta na atọ ọkpụ anyabara n'onu mba nke ịtọ atọgo nakụ na nke ịtọ a sị na nke ịtọ ka ihe na-atọ nke ịtọ atọ atọgo ọkpụkpụ anyị abago n'ọrụ biko ọsọ na nke ịtọ ebe ahụ chineke ịgọtago judishia ọjọọ judishia sistem chineke ịghọtago biko ọsọ eke aha bụ data eke ahụ ịfụrụ ebe ahụ onye nwa bụ ihe a na-ekwu maka ya ọ nọ na-eche gị ime ha na ọkụchi ego ozugbo ka ga-abụ taya gị daa na ozugbo ozugbo ọ na-eke gị ma onye ahụ eke na-eme mmadụ ọ datị nke eke na-emechi gị ahụ mgbe ọbụla chi gị fọkụrụ ọpụ data eke ahụ taa ya ebe so ụmụ ibe ihe m ji agwa ụnụ destiny wụ ka ọ dị on record yotago for it to be on record because ọnwụ na dis man bụ Putin nwanne no matter how little but ya wụrụ na we decide our desire and we choose where to follow Putin agaghị ekwu ụdị ihe anụnwa ọgwụgwọ ọgwụgwọ na anyị dị poor but at least nwee our own desire Putin agaghị ekwu dat mana anyị dị comfortable buying private jet na-etinye ego na Western Bank na-emegasị ụmụ ihe dị iche iche dị agha na-ekwesịghị na-eme anyị na-eme import our GDP gross na Nigeria GDP gross anyị erughị 1% anyị na-ere mmanụ anyị nwere feta na Nigeria Igbo nwere best feta land but uh, ndị ugwu awụsa na supply 90% of ihe anyị na-eri we have the best land because anyị nọ n'ikwueto ịghọtago Igbo nọ n'ikwueto ọ bụrụ na anyị bie ndụ ọfụma go imesịa this go and do geographical experiment ndị Igbo bie ndụ ọfụma somebody can live in Igbo land 200 years ọ bụrụ na anyị bie ndụ ọfụma because of the, the, position of the land ịghọtago because dị n'ikweto a land in nwere advantage of long life because of the kind of air ọ na-eproduce but na ị ga-aba anyị ị ga-afụ na atụfuziri ngwa ahịa dustbin na street that means we create an atmosphere na-adịghị clean we create material water na-adịghị clean by putting gutter. one minute. ụmụ ibe dịka ntị wee na-ekwu mana disi ihe a na-anya mmadụ ọkụ n'anya so ntị ka m tị ikwe mmiri ka ọ ghara ị na-atacharị mmadụ anya this is creams a ma like ọ na-anya mmadụ nsogbu so ụmụ ibe dịka anyị si wee na-ekwu ọ bụrụ na anyị chọrọ inyere onwe anyị aka eh, anyị ga-enye nwere onwe anyị aka ọkwara ụlọ ka na-azọ ndụ ịghọtago nwere bikọsị ụlọ na nwere ụlọ na akwụm ụgwọ ịghọtara kpọta ihe m na-agwa ụnụ nwanne anyị agbarọsị ndị ọfụ na ihe ịghọtara nwa mgbe anyị abụghịzi ndị ọfụrụ na ihe ebe a nọ anọ m na Catalonia and this Catalonia amụkwara m here this government of this country knows me very well know what I can do so ana m use advantage of this social media gwa our people na ihe unu na-afụ as world all people tụrụ alụ ahụ mee ya ụdị otu ya na onye ọbụla bụrụ be ha bifo onye ọbụla nọ n'ime ụnụ ma how ndị British came uh, uh, uh, Portuguese came 1300 in ịma eh, about Berlin conference how they share the land ọ na ha share the land on work ọkwa the land ka unu na-eyuzu today na-egbusi onwe unu ọkwa ha share so nwanne ihe niile na work ọkwa ha nyere unu Jizọs Baịbụl unu eburu enye unu Judaism unu eburu enye unu Islam unu eburu all these things are possible why do they do this thing work oruzie na nke gị si gaghị adị possible how how did you worship with white man as Jesus how how did you get it? ịjụkwa onwe gị ajụjụ how did you get there to place this image in your mind how how did some of our brothers in africa na ekpere isi ala na ekpere uh, muhammad can you explain that ha eke ka mmadụ ga-esi adị proud si god ya si from israel o yeshua o elohim o onyema how can you do that but people are doing it with proud then ka ezi ihe bụzi na asị na let us build community economy let us organize ourselves to do our own thing ọdụrụ difficult it's oge ta aka nke na-ebe nke chọrọ taa na echi ka ebe nọ nke nwa chọrọ ya tata na echi were are you Rome was not building in a day this merchandise you see as government today o teene mgbe ha bidoro nkata 1300 ka akpawara dizi nkata go and read the history of rome go and read the history of nigeria ottoman empire this thing etego bụrụ ihe taa you just mapụta one day you want to go and read chinese chinese eh, eh, eh, history ị ma na chinese ị na-ahụ mgbe ha kpawara nkata etefe na ụkwa taa chinese succeeded 50 years ago ha succeeded ị ga-akpagodi nkata wee kwuo okwu ngịga ị ga-enwenụ nkata wee kọwa akụkọ ngịga nwanne ihe ndị Igbo ji wee buzo onwe ngịga nkata bụ na nkata bụ osisi bifo ịkpawazie ngịga nke bụ igwe ike ị ga-akpanụ nkata bifo ịkpa ngịga ya ihe kpaa ngịga ihe ebuzo kpaa nkata ya nkata iwe kpaa ngịga so ọ bụghị jọsụ ị na a na-ekwu dis tin na ịma otu a facebook dị fri everybody can go to facebook and talk nonsense so ndị mmadụ ejizi ejizi mekanik ekwezi anyị mana ndị bụ ndị ara ịghọtara mekanik ekwezi anyị ọ ka gasị na a na-abịazi ikwu okwu ịghọtago ọwụ na ọwụ dị nwanne ọ bikos of na ndị anyị ọwụ na dis redio anyị na-eji okwu anyị nweta agaghị afụzi m na facebook you cannot see me here redio ka anyị niidiri tubujere ndị baya ozi ọ bụrụ ndị na ndị na ebe a na-agba na aṅụ mmanya palm wine radio palm wine ihe anyị idiri wu radio broadcast because ndị idiri ihe anyị na-ekwu di most wu those people na waland ndị vulnerable people ọha ka ebere na-emere no mata what dey do dia pains still in my heart ihe ọ sọkwara ha mee because mụ na ha amara ihe ha na-eme the only thing na-enye ndị a nsogbu bụ na that desire of hunger because ha pụtara ụwa n'afọ na ha dị let opportuned less privilege and ha ma ha why because ha enweghị their brain cannot tell them why because ha dey expose ha dey knowledgeable to understand why they are suffering so ị na-agba ha dịtị na ọ na-efe ha efe na ntị hey enweghị ihe m mere what did I do why did Amadi ha punish me why did God punish me I did not do anything so ha ma ha about law of cause and effect they don't know about these things that is why first of all isi ijide ọkụkọ ịtụpụrụ ya ọka ọka ma i if you bring job ọrụ ọrụ today in that land all these people na-ekwu this thing will go and work for you and they will forget this thing ha na-eme if you give them job all of them will leave that thing and go to job and work tol because nwanne ịnapụ nwatakịrị ihe o ji n'aka inye ọzọ ọzọbebe akwa so ihe ha nidiri na console so all these things na-eme na Facebook console simple nwere ihe ọzọ that is why I don't blame them much because enwere ihe ha nwere ị na-asị na-ekwe m ngwa nwere ihe ị ga-enye m nothing so at least ka m jidegoro nke a nji consol a at least o megodi m satisfied desire o ọ na-enye ha the satisfied desire ọ na-satisfy that desire so that is it nothing more nothing else because enwere anything ọbụla so ọ bụrụ na if you want to help them really then you, you find something them for doing ha nwee ihe ha na emeri iju afọ then you are their god because for now no 90 percent of our youth below 40 from 40 to 0 ihe na-agwa gị ha 90 percent of Igbo people dey below 40 years 90 percent dey below 40 years so and ha na problem mmadụ one nwere akara aka mmadụ onye nwere aka ọrụ very very ndị nwere aka ọrụ iru 20 and enwere limited job so you must do the maths you do the mathematics then mara ebe ị ga-esi abata to help so this thing anyị na-eme anyị na-akpụ hard just to make sure that na how can our youth survive because without them surviving in tomorrow tomorrow ọnwụ na ha naanị the land is gone kuchisi ha na nga na prison take all of them to prison the land become empty yes onye ọbụla na-commit crime all dị necessarily na onye nga end up in prison so ọ bụrụ na our youth go into crime nwanne arụọ mọ prison arụsịa mọ prison aghakpuo ha ebe ahụ and ya dịrị empty ya were adịme ihe ha chọrọ ime simple as that the same way a sị gị na stay at home so they have, if they have the power to make you stay at home they also have the power to put you in prison nwere ihe ị ga-eme ịkwụsị okwu n'ọnwa ya ha yes commit suicide na prison nke ahụ aga one person less enweghị ike were nne ya ga-enye gị enyekwa onye ọzọ because igbuo onwe gị at least ọ ka ha mma na igburu onwe gị so that nni nni ya less ya out ịghọtago so ọ kara anyị mma na anyị ji nwayọ ma avoid those things ga-adara aga anyị into these problems a sị na onye dị ndụ na-afụ ihe ọma ịghọtago much more longer you live much more you will learn ịghọtara longer you live much more you will learn longer you live that late mgbe onye chetara bụ ụtụtụ ya ịghọtara so this thing nwoke a kwuru Putin kwuru hie enwere ike ọ wutere gị ma for me o wutere m ihe o ji wee wute m bụ na ọ exactly ihe anyị na-agba ndị be anyị since ịghọtara nọmba one maragodo amara na ndị anọ na power is opportune to get into power oh because na ha follow right process because there was a war there were war ọ bụrụ na e nwere the war ọgụ anụrụ ọgụ nụsi ọgụ the ọgụ e end well it, it was a tragedy so o create a space for political manipulation you go? so you understand this thing so that you mara ebe ị ga-esi wee nyere onwe gị aka then o put some people in, in, in position and put some people advantage you got that? so that means there was something something happened there was a wound unhealed wound so onwere onye trust adịrọ na the na the class power trust adịrọ there because of the how the war went and the dust adịrọ there so you must create a way when there is no way you must make a way because if if go na ị ga na-eme ha accuse na na na na na na na ha na-eme ọfụma ọha ha na-emegide gị then don't think about na ị nwere nwa bọyị na iji os ngụnwa first personal ị nwere nwa bọyị nwa bọyị na-agbara gị bọyị and nwa bọyị ga-abụ ihe nwere customers ịghọtago onye nwa because ọ ga anaghị abịa ahịa iwe ọga naghị abịa ahịa nwa bọyị bụ na-abịa ahịa ma gị niile ọnwụ na nwa bọyị ga-achọ chọọ iji bido ahịa nke ya ị gaghị dị happy ị ga-ala gị kpọrọ ya gị na azụba combine ị gaghị ala gị ka ọ pụọ jebido ahịa ịghọta bikọz ọ kpọrọ je bido ahịa ọkpọkọ kọstọma gị and ịma na ịma ha kọstọma ị na eje ndị gba ndị ipụ na strit je chọba kọstọma ịghọtara so ihe ga like you how do you tie this nwa boy down in every which way ọ pụọ n'ike ị chụọ ya from line were all police ma amị bo ya ochi sef tụọ ya nga so that ọkpọrọ uh, ha your customers because all your customer bụ those things all your customers because na ọ nọ na your shop otu o si emesa ha omume ha like ya ya ịghọtago ịmago na this guy pụọ from your shop ọ ga-akpọkọrọ your customer because those customer gị nye maka hama ịghọtara this is simple mathematics so now the condition igbo nọ now bụ this kind condition we are in a stop we are, we are in a stop ọ require brain work ọ require akọ na uche ịghọtago ọbụrụ jos because ịkwụsịkwa ihe niile ị ga-ekwu now in the north in the south in the west i occupied everywhere so ọ dịrọrọ gị izi to retreat ọwa jos ị na-ekwu nonsense ikwụsị okwu you can asị gị retreat enyi gaghị retreat you can't the first person ga-ebu ụzọ jụ gụwa e nwere ndị ga-ekwe because ndị na-enweghị investment na ndị na-enweghị ihe nwere ike ikwe but oh, in every capitalist market in market ọwụ ndị nwere ego bụ ihe na-eme invest their money so that the poor people will have advantage so ordinary person may say my language say i forget north i forget south I forget west yes how many of igbo people millionaires kpatara ego n'ala igbo how many of ndị igbo millionaires kpatara ego ha n'ala igbo only few ọbụrụ many of them kpatara ego outside igbo land so isi ha retreat eh, ma abandon that na ọ dị nchọrọ gadịrị ha izi so first of all e create eh, a, a, an avenue ga draw that their wealth home ọnwụ na ọ draw their wealth home ọ dịzara ha easy to change direction within a time or years ị gaghị asị ha mapụta ego ha from that place bịa mee investment na ala Igbo without any any just mechanism ọ bụrụ government mechanism always bịara mechanism bụkwa social mechanism na abụrụ always go because ọ bụrụ na government enye ha the chance to do it anyị echekwa ụzọ ọzọ na we must look for a way according to because according to some people na-enye complain about as asị as asị so ọwụzi iwu na ọwụzie na-enwezighị gọọmenti arụghị road ị ga-efe n'elu you must walk on the street so nwanne a sị na mmiri emeghe awarị ụzọ ọsọ na enweghị ebe osi awarị ụzọ onwe ebe o si aga nwanne waa na ụzọ waara onwe gị ụzọ anyị nwa na onwe anyị ndodo that we have decided to make a way ihe niile anyị na-agwa ụlọ ebe a nwanne ihe ahụ just 0.1 percent of ihe ndị zọdịnala ji 0.1 that's why we say we said them here the mathematical scientific plan akwụbeghị ntị akwụ ịghọta akwụbeghị ntị akwụ mama ya so anyị nwere advantage bụ number one ngwa gị reason number one anyị nwere enough people not into market already as a distributor that means if we produce we will sell but first of all ị ga discourage godi that mind of believing tomato jos tomato uh, uh, uh, italy eh, abada abada france hollandis that mind must first destroyed because ọwụhụ ebute ihe na aba si abamed mana ọ bụrụ anyị nwere union anyị ga-emeki sure na quality aba na-emeki reach up to standard so anyị enwe quality anyị ga-edecide this thing na union anyị so that eh, quality a ga-eproduce ọ bụghị ihe mmadụ ga-eme oyiri na ya dị echi mee ka ọ tụgburu anyị ọtọ ka afọ otele ya anya mba onye quality then shoe the same thing nwanne enweghị onye ọbụla bụ a union nwere ike iyi shoe at least inwee shu 5 4 or 3 ya bụrụ from your union ka isi gote ọ bụrụ na ị na-ere akwa ị nwere union ndị akwa union ndị akpụ ụkwụ then ndị akwa most ha nwa ga patronize ndị akpụ ụkwụ ndị akpụ ụkwụ patronize ndị akwa ndị tomato patronize ndị ogo ndị ogo patronize ndị nda nwanne this is normal ya yeah, normal but you need a check that we combine these things together it's just like a chain isi ka ije mee individual gaghị emenwe because ị mara anya ya onye ọbụla nwere ihe ọma anya ya n'ụwa nwere ndị ọba aka ọrụ ha so all this thing without it because every economy like for example oh, na otu a na-arụ moto na moto company na-arụ moto ruru 20 ọya ka e ji asị ịnọsịn na-arụ moto na-arụ moto amaghị m aghọtasị m aghọtaghị m ihe na-eme ebe a nwere ike aghọta m ihe a na-eme because number one onye na-arụ brake pad ga-adị iche onye na-arụ filta ga-adị iche onye na-arụ injin blọk ga-adị iche onye na-akọpụrụ injin ga-adị iche onye na-arụ taya ga-adị iche onye na-arụ tubu ga-adị iche nne before egosi ihe a niile gota 20 factories so mụnwa na onwe m na-abụrụ injinia in the group of engineers ewepụta one person from group of engineers wepụta one person from group of scientist wepụta from nka nka nka nka nka nka a group of all these things na-arụ ihe na. then mụnwa na onwe m we sort out proposal for building an engine company then onye scientist asort out a proposal that will build this thing onye nke asort out before you know what is happening mmadụ 20 ahụ we have different 20 companies with different proposal then na anyị enwere 20 companies ofu onyezi na-arụzi moto now ga-epetronize mmadụ 20 otu ahụ esizi ga round then ndị a na-arụzi ọrụ na this company now ga na-epetronize ndị na-eri nri ndị na-ere nri abịakwa na epetronize ndị a na-egoro moto na ihe ha na-eproduce isi how to create an economy that cycle ohu jos ịnọkọta nnọọ isi na-eje ịzụ ahịa ma ị na-eji ire moto nwanne aga ogocha gị na alawansị na ebe na-ere moto ma ọ bụ na-ere njin moto ụdị agụụ ahụ gị na trade fair ụdị agụụ ahụ gị na trade fair <laughs> kịta emechiere trade fair na nwanne mechigotara e efe so ọ bụrụ na ụdị ha na-agwa ụnụ ime ụdị ha na ọ dịara gị isi to create uh, uh, microbank because your money is under you you can't irrigate create digital account because you have everything under you ọ bụrụ because na ụnụ na-eme ihe agha agha ihe agha na ha work ọwọkụbeghị that is why Africa is not moving forward because anyị amara ihe a na-ata anyị agha agha we are, we are not organized any organized cells must surely disintegrate and die simple every organized cells must surely disintegrate and die that is why a Putin of Russia openly say it to our face that we are senseless ayamarive and he gives the reason he gives the reason say nekwe nekwe nekwe nekwe so ị get ata ya you cannot counter it ihe o bụ eziokwu ihe bụ eziokwu simple as that anyị na-eche a system e, onwe nọ n'ime anyị na-amaghị 1885 ha bildụrụ sistem bịa bilduo sistem n'afrịka ka ihe na-achọ ịgwa m anyị dịgoro bizi na fight against all ourselves na system built by nwa bekee na adị mma ịka anyị agbụ pịata anyị na mmiri you are fighting for a system created by nwa bekee onweghị sistem nke ọbụla ị na fight today is nwa bekee sistem because all the whole system anyị created our own system yet we never created so which one kenke na fight na fight for we never created the system because system must combine education religion commerce everything must combine it anyị enwebeghị system already so what are we fighting for mmadụ don put horse before cap before the horse if you put cap before the horse when nsogbu all those things are slowing you down because igwe nwanne a na-agba igbere bifo akabiche um, mụ na gị na-abụ na-ekwu okwu a na gbagodi m system we have created our ancestors live as Igbo people not as Ijaw not as Ichekiri not as Yoruba not as I don't care about what you said about brother and sister what brother you don't have a brother even nne ndị igbo si na ofu nne na ama ofu chineke which one is your brother ndị igbo si nwanne bụ somebody who look after you that means you talking about enyi You talking about society somebody who watch over you that means e nwere oath gị na ya to watch over you that means e nwere agreement gị onye atekiri to watch over you that is nwanne means you are talking brother in english n'ọnụ igbo nwanne means somebody who have a mutual agreement with you so amara m ihe ụnụ na-akọ that is why all this time we are just wasting time ourselves and giving ourselves more pressure more pressure more pressure until we explode like bolombolo. yes it's simple until we explode like bolombolo because <laughs> nwanne mmadụ ị na-akụ ọkpọ ọkpọ nkịtị ịkụ ọkpọ nkịtị ịghọtago ị na-akụ ọkpọ nkịtị na akụ n'efu we have not yet tọtipụ n'ụzọ nwanne a sị na onye na-achọ ihe ukwu ganyara agba enyi onye kobere akpa ya ebe aka ya na-erughị mgbe ọ ga-eburu akpa ahụ ọ chọrọ ihe o ji ekeche kotu ya tins are not good we are sufferings we are poor of course yes why because we left the continuity that left us to continue kedu ihe m jikọrọ anyị na ndị anyị na-akpọkọsịrị afa na anyị nwa na onwe anyị we need a society anyị need a society anyị enwetabeghị anyị ejidebeghị nwa ewi n'aka anyị na-achọ nne ya ị ga-ejidego nwa ewi n'aka ijibeghị dị igbo n'aka inwechibeghị dị igbo n'aka igbo ijibeghị ya because ọka nwere so many doubts inside igbo society doubts some are questioning their ancestral heritage like eh, ka ihe mere ụmụ nwaanyị anaghị eme nka ka ihe mere nwaanyị nwụọ anaghị asị ya agaghị eme inheritance na be nna ya because na ọ ha nwoke ka ihe mere nke nwaanyị ji ekuchi e, e nwere so many things question left unanswered that we must clarify these people that na ihe bụ alegory ya egburu ejima egbughị ejima no those things bụ allegory na-ekwe ihe ọ pụtara which is ọ dị n'ime akwụkwọ ahịa. so within this akwụkwọ ahịa, agụọ ya as education so the person ga-eme understand na eh, ejima na-ekwu okwu ya bụ acid dị na ji datin dị na ji a na-ahụ n'ọkụ bife erie ya na ya bụ ejima na-ekwu okwu ọ mmadụ ọ bụ ala ọ bụ ilu ka ọ bụ ịghọtara igbu ejima bụ ilu so ejima na-ekwu okwu ya bụ ji gbara na-agbakọ agbaka n'ọnụ so ihu ji ji ahụ a na-eri so ndị a na-erikwe ji every year na-egbu ejima mana ha ma ha na-egbu ejima because agwụ agwụ dị bụọ agwụ dị abụọ ịghọtago agwụ front and back ihe tụrụ agwa kọlọ ịghọtago tọntọntị nta ka nchenji agwọ ịhụ na agwọ na enwe ọga ihu ọga azụ ọga azụ ịghọtago ọ gbara mkpị na ihe dị tu ịghọtara that's why agwọ na-eji eme ire ị ga-afụ na ire gbara mkpị o iri ife ọgba mkpị na agba ochie oge na-ekwe sin ya fiam fiam fiam iweta agwọ na echi agwọ fụ na ịchọghị igbu egbu ya na ịhụ agwọ ọ na-agba na-agba na-agba na-agba iruo ya nso ọnwụ na enweghị ihe na eme ya netiri ịhụ ọkụtu ala ọkwa agwọ ha ọ na-achọ ịtụgo ịgbasị ya nkịtị na ọwayọ ya agwọ ekulu ụda na ọ gaghị atụ gị ịchọọ iwere ya kpụgbụrụ ya n'aka ọsụkwa ya wụrụ kọbra ọ gaghị atụ gị only fight when they see that their life is in danger then fight in defense life and direct so ji ahụ a na-eri o ka i wee gbuo dati jams nọ n'ime dati ihe ahụ nọ n'ime gị na-eme gị iji eme aghara iji eme iberi na-emegiri emegiri ha na-eme ọwụ dat festival of iri ji to kill poison poisonous in that snake in that your mind so all these things there are so many things unanswered in your culture already so e, ebe ị kwesịrịgoro ihe na-akọ na settle those problems hapụ ya na-akọ ihe ọzọ onye onye na-ejidebeghị nwa ewu ya n'aka ọ na-achụ nne ya isi ebe agbara naba mba ọzọ naba benue steeti <laughs> isi ebe agbara naba benue steeti ihe jere benue steeti nwanne ka anyị kwetakọrọ igbo ka anyị ebe ka ga-esi edozi igbo igbo adịrọ mma ndị mmadụ ndị igbo enaghị ekwe a naanị igbo na ndị nọ legos bụ 50 years isi ha naanị igbo asị mba na mpa ha akọrọ mpa ha ọgwụ ọnwụọ kọọ mma ha ọgwụ ọnwụọ kọọ nwanne ya ọgwụ ọnwụọ ego oje ka akọ ya ọgwụ e nwere ndị reason this way many people reason this way you cannot deny it so many igbos reason this way na family ha na-akọ ọgwụ na-enweghị onye ihe na-agara ọfụma duto na enwere nwanne mpa ha nke ọzọ aha na-akọ ọgwụ na village ọ nwanne mma nke ọzọ ọ cousin ya ọ brọda ya ọ sista ya ọ na-apụta amoosu ọ na-akọ ọgwụ ọ na-eme nke ọ na-eme nke o nwere something between so these languages we must clarify them and settle them. anyị nwere too much problem na our society to solve anyị ahapụgodi chọrọ ọgụdị naijiria na-eje o doro gị anya that we are distracted we are not saying we are, we are not educated in our own nwanne onye na-adịrị educated in his own ancestral heritage how can you nna asịra na-amara mma n'ụlọ jebe n'ilo a na-amara mmasị n'ụlọ pụọ n'ama ejibeghị mma n'ama ị na-eje n'ụlọ na-eje n'ama ị ga adịgodị mma na ụlọ wee jebe ama mgbe ndị ochie ị nweghị ike ịpụta na pọblik kwuo something a ga-asị ka eje n'ụlọ obe nna gị je mara ebe onye asị wee pụta jụọ ese the family how do their family ife pụta kwubezi okwu na a ga-enye gị a power a position power a ga-eje jụọ ese kedu the family onye asị now anybody can come from anywhere from Lagos and come in Igbo land and become whatever because your governor or whatever nobody care to because after everything people will begin to cry I corruption I this mgbe this man when this man came here did you question his integrity no everybody nwere ike ọsị gị na ya rụrụ wefe na Lagos onye ọbụla na-ekwu ọrụ na-ekwu ọrụ wefe na Lagos ọrụ wee ego ego ego ọdịrịdịrị ego ifeanyị nwere ego ọdịrịdịrị ego okeke nwere ego ọdịrịdịrị o bute akpa rice bute akpa beans bute akpa tomato ekesi everybody risi ya <laughs> ọ bụrụ oge the first year aga ụzọ adịghị second year aga ụzọ adịghị the third year hụwa this man Hausa Fulani <laughs> this man is been this man ofeki ebe ati azụrụ etu etinye etinyere etinye ere ha they have deceived us mana this man came here uh, and the people said anyị amara onye anya we don't know this man because you dịghị ready to question people's integrity now look at it. ndị Igbo si ezi afa ka ego ezi afa ka ego you must question people's integrity always because ihe ọbụla mmadụ na-ekwu n'ọnụ ụtọ ha ka uche if you I'm telling you secret otu mmadụ ihe ọbụla mmadụ kwuru n'ọnụ ọ ihe o n'obi hapụ ya ihe ọbụla mmadụ kwuru n'ọnụ ọ obi because ọ spirit letter control spirit letter control spirit ọ oh, ihe eji wee mee letter letter magic so ihe ọbụla m na-ekwu now that is how i am o ndị ndị ọzọ gị soro okwu ọnụ ma esoro omume m soro okwu ọnụ ma esoro omume m agaghị m asị gị jee gbuo mmadụ mpụtazie ntị na m anaghị egbu mmadụ asị ka ọ bụ ịghọtago ọbụghị eziokwu ịghọtara so ndị be anyị ihe anyị chọrọ ka ndị be anyị mụọ gọta na every act ihe ọ bụla ị mere ị nwere responsibility to be blamed you must be held accountable always support politics always support politicians you ngị nwa na onwe gị na-eso the politicians isi isi wee bụrụ account because politicians cannot rule themselves they must rule you so you were right to say nwanne naghị eme ọfụma ma ị na-eme ọfụma simple but ọnwụ na if you deprive people right of questioning that means that shows that na ị gaghị asị m na ọkịta that is shows your kind of person because in future you will still do that oh oh the oh the mmadụ bụ oh your kind of person if you restrict people from questioning that means is your kind ọwụ oh, na for example ndozi ọdịnala otu a ndozi ọdịnala nọkịta nwanne we don't care what you talk or what you say mana ihe anyị ma bụ na ọwụ na enwere principle ndozi ọdịnala if you violate the principle anyị akwapụghị but ọgwụkwa na oyi criticize oyi kwuo okwu we don't care about that you can ọbụla ọsọ gị kwuo but as long as you don't go against the principle because anyị chọrọ ka ka ịdị used to because ịgbagide rand gbagide rand gbagide rand ofu ukwu ose at the end of the day you become used to it even if you close your eyes you see the road eh, because ịgba na ya too much na ịmazi ụzọ Lagos because mmadụ na-aga Lagos every day ọmụ ụzọ Lagos onye na-agaghị Lagos before isi bụ ihe moto si aga ụzọ Lagos nwere ndị ọ bụ n'Enugwu nwere ike ofe onwe na Enugu ọ chọrọ ịga Lagos so that's why we make sure that you stick to the laws and rules and regulations. ọsọ ndị ndozi ọdịnala nwere rules and regulation not other, not other group ọsọ ndozi ọdịnala nwere written rules and regulation constitution and protocol to guide your life not to guide me not to guide anybody but you so that you don't go and fall victim to nonsense nonsensical nonsense ọsọ ndozi ọdịnala nwere a plan to make sure na that every of their member have a profession official profession you can go anywhere in the world and be qualified with the same knowledge not certificate because nwere ike ichebasị ya eji certificate but nwaanyị ada aka nkara egwu ọma agba agadi nwaanyị ada aka nkara egwu ọma as long as ịma ịmarụ mekanik akpọrọ gị jee amerịka as long as na moto datin enye gị dị moto ahụ ruo mekanik ị mara anya moto ebe ọbụla i jere ebe igi moto ị ga-anya ya so once we teach you something ebe ọbụla ị gara n'ụwa iruo that place egosi gị the same thing ị ga-emekwa ya because anyị ga-eji a practical workshop to teach our people with a practical place ọ bụrụ online a practical place so our work will speak for us in future ihe anyị mere our work will speak for us so ọ bụrụ mmadụ abịa na-akọ anyị abịara ịkọ akụkọ na agbaka moto so that's why anyị kwuo okwu anyị eti every of ihe ọbụla anyị kwuru anyị na-etinye kpọkọm anyị na-etinye kpọm so that ka ị mara amara ọhụụ nke echi na-asị na mba ige ihe niile anyị kwuru ị mara anyị ahụhụ politicians we don promise you so that ka ị tụra anyị vote mba <laughs> ọ bụrụ na anyị na-azụ vootu na asị anyị na-azụ vootu anyị na-agwa ka ịtụrụ anyị vootu ọ vootu anyị na-azụ mba anyị ahụhụ politishans anyị anaghị azụ vootu nwee ihe anyị na-azụ ka inye anyị ọwa ihe ahụ philanthropist all social work all goodness all good will because we chose to folo Amadioha and the law of Amadioha requires these things that we must do good ịghọtago so we are doing good and giving away our time our money our stress our everything to make sure that our youth even though they, they, they ha ha na-achọ anyị ka anyị achị gbuo ịghọtago but then anyị nwere azụ ha ndụ because at the end of the day ọ bụ anyị nwa bụ life they will no matter what we still give them life because anyị nwa ga-enye ha profession onweghị onye ọzọ nobody will give them anything not even the government enwere ọrụ a na-enye mmadụ gọọmenti enwere ọrụ a na-enye gị ọ bụ anyị nwa ga-emobilize people invest they create companies then we employ you no other person onwe onye na-ekwu ya onwere onye onye na-ekwu igwe m ọ bụrụ na o nwere onye na-ekwu na ya ga-emobilize people to create companies bring idea to create companies to employ you tell me who is that nonsensical nonsense gwa m onye ọbụ I go close the Facebook and go and sleep so that you will have peace because achọrọ m ka ị bie ezigbo ndụ I want you to live good live fine ma mma dị fine butu ezigbo asa mụọ ezigbo nwa mara mma nwa begụọ akwụkwọ mara ihe ọ na ezigbo moto biri na nkwuru environment that is what I want for you achọghị m ka i biri na dịtị environment na-ata ahụfụ na ebe akwa I don't want achọ ọ onwe onye na-eme orie na-eri ọsị ụmụnne ya na-ata ahụfụ mba achọrọ m ka everybody nọdụ ọfụma even though ọgwụgwọ na this dream is not accomplished but at least ka o bido ka the foundation bido oh, I want to lay the foundation if I die I die onye na-anwụ na anwụ anwụ onye na-adị ndụ eje n'igwe onye na-adị ndụ eje n'igwe na so ọnụ bụ mesikwa as long as the foundation stay unu gasazikwa ya in future unu atabapada afọ ọzọ that is our ancestor did before anyị gasa anya afọ abaa anya ahụ ọkwa anyị na-afụ na-eme anyị bịakwa again to lay the foundation back we put the foundation unu mebikwa ya again unu abakwa na life and direct the foundation will be laid because is written ihe ọbụla edere ede every single engineer scientist gara school all mmadụ de that curriculum o jigara school ahụ we have written the curriculum is here ịghọta ọ dị ebe onweghị ebe a na ka awụrụ nke a na-ekwu ekwu ịghọtago ihe o tekere anyị so much time more than years o tekere anyị more than 4 5 years to get to where we are to get to all these things e nwere o nwere here ghọtago so ọ bụrụ anaghị ah, akọ ah, akụkọ ah, anyị nwere complete complete class complete from primary school to graduate and to profession from primary school to graduate to profession with Igbo ideology so that all depends on the capacity of that child whether the child will give us aeroplane or ship or submarine but the information that we have that's why anyị chọrọ move ha from child get them from child give them the information because engineer bụ engineer engineer is an engineer all depends na the child capacity of the child to manage this engineer engineering information with engineering information everywhere hapụ ihe a na-edere na akwụkwọ edegosi adozizi everywhere na-edere sense agbagharị ya bụ nonsens injinia bụ injinia electronics bụ electronics so once ị ma eme ofu ịma eme 20 ihe needs ewu maximizing maximizing na-echenji otu telivishọn mgbe e mere bifo ịmana o afọ ugwu telivishọn today dị flat kọmputa bifo o buru afọ ugwu kọmputa today dị flat so all those things wụ a na-ere n'ihe na-ere n'ihe na-ama na-emodinize ya na-emodinize na-emodinize ya so even ọ ga-adịziri anyị more easier because e nweziri so many machines we can use ịghọtago so that ọ dịrị anyị more easier than mgbe a na-enwebeghị those informations so na ọka even anyị nọ na the advantage position ị nweghị ike ịga mana sometimes m na-ahụ na ndị mmadụ na-agasị na skuul na na be anyị na na-agasị skuul a na-apụta agbara aka na-akpagharị ọ nọmatin bikos ajụjụ m jụrụ ha ntị ha do you think na nwa bekee ga-abịa here run up school give you information ka ịwụrụ scientist ka ịwụrụ injinia ka ekwuru onye ga-egogo ihe ọ na-eproduce who will buy what he produce makwa ihe and you maintain this, this education that means ị mara you don't even know what to do that's why you hang up because iji ihe mere iji wee jide ihe ahụ iji wụna nweghị ọzọ you don't have another one that's why you hold on to their religion because you cannot give your own self a religion even though you have one you don't have another education because you cannot write an educational system because you don't understand them you must understand nature and their behavior for you to talk about education because you are talking about a program that will run in somebody's mind and you must make sure that is capable of overcoming all other because nwanne nekwe anya <laughs> ọ bụrụ na ihe mere aka ha nke ọzọ ahụ mma ndị ahụ agakwa hapụ ya marakwa amara na ọnwụ na ị nwere moto mara mma ị gaghị atụfu ejegere nke jọrọ njọ ị ga-atụfu moto jọrọ njọ bụrụ moto mara mma so ọ bụrụ na ihe anyị na-eme <laughs> ọka ha nke ndị a na-eme mma ndị be anyị ha eso ya ịghọtago ndị be anyị agaghị eso ya so ka ị mara amara na before we proudly saying these things because we have covered all those places a na-agwa gị maka ya bikos oh, ọwụ na mmadụ ga-akwụkwọ na Harvard education na ị na-agwa ya ntaakara ntaakara ihe ndị ndozi ọdịnala na-akọ ọ ga-adịzi ga onye iberibe ka ehi ga-eji Harvard Harvard wee na compare ihe unu na-eme ihe nọnsensị <laughs> but ọ bụrụ na our secret supersedri Harvard then ọ ga-asị na ihe ndị a na-ekwukwe ihe nsogbu dịkwa so that is the case ọ bụrụ na bikos ịmaghị anyị ma ihe Harvard mere ọfa na-eme ọfa bikos ịmaghị na dis educational system mmadụ nwere ọ mmadụ nwechara ma Harvard ọ mmadụ nwere ịghọta oke ndị bụ ndị ahụ oke ndị ha bụ who own them that is why some people ga-agacha na university ha pụta ha na-arụ na company some ga-agasị ya pụta ha wụrụ employees bụrụ bụrụ e, e, company owners why one ji wụrụ company owner one wụrụ employee why bikos ịghọta ha na enwere e ihe a na-akọ ebe ahụ enwere ihe dị so the best thing for us oh, nwanne mara na amara na-akpa akpa arahụ n'ute ọ bụrụkwa ihe pọblik a na-eme a na-eme ka imbom tiko ntiko ntiko mba ọ bụ ihe a na-ejikwa ya eme in silence ọ bụrụ ihe a na-eme tiko ntiko ime ha tiko ntiko ọ bụrụ chalenji and isi na isi ya na-ekwu ọnụ na mmadụ ka ibe ya anyị esighị ike anyị enweghị egbe anyị enweghị mma enweghị onye anyị na ya ga-anụ nwa ọgụ so ya agaghị eme ihe bụla ga-ebutere anyị ọgụ nsogbu so because we cannot stand the pressure so the best thing anyị ga-eme bụ ije rụọrọ onwe anyị our schools our radio our education our companies our commerce normal thing ịghọtago normal anyị need anything ọbara ga-eme anyị ndị ara mba anyị need ihe biko so na uh, ị chọrọ ịbata na ndozi ọdịnala igbo nwanne ị ga-agasagodi ihe ọbụla na-ebute ọgba aghara you must is a must ọbụkwa na ịchọghị nọdụ ebe it's an obligation you must drop it you must be lawyer to amadioha and you must be lawyer to igbo cosmology and culture and tradition so anyị adịghị against religion of christianity anyị adịghị against islam anyị adịghị against judaism ịghọtago but we cannot teach you anything apart from what we say here ihe mụtara here nke ahụ ka ibu we cannot teach you eh, you cannot learn ị gaghị abịa na workshop anyị mụọ ọrụ ị gaghị aga school na school anyị ịghọtago because our schools we have to teach people kedu ihe bụ amadioha ọ bụ na ị na-eje n'ụka ma ị na-eme ihe ị gaghị is useless to you because onwere uru ọ bara gị because ịdịgo satisfied with your own belief and system so uh, and we can work with you but in, in, a, in agreement form so we based on agreement we can work based on agreement but ọbụrụ oh, based on our work or, or our businesses or our destiny no ọbụrụ ọzọ mba ọ gaghị work like that mana ịbụ onye aghụghọ bikos onye aghụghọ nwe onye aghụghọ eli eji so ị gaghị ala ike ịbịa wizu advantage anyị mba so ikwere na ị ga-eme ezi omume oh, ihe so ya n'azụ bụ na we will promise that you cannot be hungry agụụ agara agụ agụ agaghị agụ ụmụ gị ụmụ gị ga-enwe good education and good future but you must promise that ezi omume izu ori ama ụgha because all these things ga-help the society unu kwụsị ime ihe ọjọọ society unu ihe ọjọọ ha na n'ime ọ bụrụ na ị kwụsị ihe ọjọọ ihe ọjọọ anaghị eziri enu ada ọ mmadụ na-eme ihe ọjọọ ala adịghị mma mmadụ aba adịghị mma bụ mmadụ ndị mmụọ so aga m eweta okwu ya na njedebe onye fọrọ Putin ya kenere m ya ịghọta ya o mere ọfụma gwara ndị afrịka ihe na-eme ha so hapụrụ ndị lida ahụ ndị ahụ lida kwesịghị ite everyday hapụrụ ha bikos iti nwee ike igbe ndị azikpe anyị gwere egbe nwee gọọmenti iji ebe aha ndị akpara gị aka <laughs> nna ha agwọ gị ezigbo ịba so ọ ka mma na isi ebe ha pụta ka anyị jibere were apịta ya otu anyị si apịta ya ka anyị ji were egbe na-egbe ka mbe otu anyị si egbe ka eke ka isi iwe na-akpụ otu a ka eke nsogbu adịghị wigede mana ije tụọ ndị aka n'anya ndị akpara gị aka <laughs> aka na-aba aga oge ofu aka ịmara ihe imere onwe gị so ọ ga-adịrị ụlọ na mma ụmụ ibe ka anyị jezuo n'ike mepee na ihe ọzọ na anyị na-agbakọ mbọ na-ahazikwenụ e, akwụkwọ anyị ntọ na akara anyị ntọ na akara anyị ntọ na akara ntọ na akara ntọ ọ bụ na ị tọrọ atọ akara wụ na freedom that means padlock and the key which contains some other difficult informations about life ịghọtago anyị zuru ka eme anyị zuru ka eme ihe anyị yuzuru hie wụ scientific measure of life ọ ihe ndị Igbo na-eme ndị Igbo anaghị akọta uwe. kristian ahụ baịbụl ahụ efere ebe ahụ pawafụl buk ndị mmadụ na-agba ya ọkụ bikos ha amaghị dị n'ime pawafụl buk bụ datịn ndị ghọtara ụfọdụ kristians ndị bekee ghọtara ha amaghị ha na-eme ndị nkịtị ga-asị ah dị ndị tiva wụ dị buk bọndị buk bọndị buk asị m na-abụ ọrụ dị buk ihe na-eme ha na hai ụwa ntọ anyị na-achụ afọ from next year before next year akwụkwọ anyị ga-adị redi ịghọtago anyị ga-ebido egwu ọnwa anyị ịghọtara na egwu ọnwa anyị na-achụ afọ anyị gụọ arụ anyị mee salaka anyị gbaa nkwụ anyị ịkwa ozu anyị all those things from next year by then akwụkwọ anyị ga-adị redi then we begin our eh, eh, schools nta na akara nta akara bido schools anyị nta akara our religious institution all by next year all of them ga-adị redi we will start them ịghọtara so ọ ga-adịrị ụnụ na mma anyị jezuo n'ike na emesịa ọ ga-adị mma onye ndị na-eri azụ ugbo dịbabanụ